akwụkwọ ozi nke pọl onyeozi degara ndị rom ndị rom isi nke mbụ pọl oru nke jizọs kraịst onye akpọrọ kpọrọ ịbụ onye ozi onye kewapụrụ nye ozi ọma chineke nke o buru ụzọ kwere na nkwa site n'ọnụ ndị amụma ya na ihe niile edeworo n'akwụkwọ nsọ banyere ọkpara ya onye a mụrụ site na mkpụrụ david dị ka anụ arụsị dị onye a kaworo ịbụ ọkpara Chineke n'ike dị ka mmụọ nke ịdị nsọ si dị site na mbilite n'ọnwụ nke ndị nwụrụ anwụ bụ Jizọs Kraịst onye nwe anyị onye anyị sitere n'aka ya nata amara na ọlụ onye ozi rue ịṅa ntị nke okwukwe n'etiti mba niile n'ihi aha ya ndị unu onwe nọkwa n'etiti ha ndị a kpọrọ ịbụ ndị nke Jizọs Kraịst pọl nke a na-edegara ndị niile nọ na rom akwụkwọ bụ ndị chineke hụrụ n'anya ndị a kpọrọ ịbụ ndị nsọ amara dịrị unu n'udo nke si n'aka chineke nna anyị na onye nwe anyị jizọs kraịst bịa mbụ ana m ekele chineke m ekele site na jizọs kraịst banyere unu niile na a na-ekwusa okwukwe unu n'ụwa dum n'ihi na chineke onye m na-ekpere n'ime mmụọ m n'ozi ọma nke ọkpara ya bụ onye ama m otu m na-arapụghị aka n'ịhụta unu na-arịọ arịrịọ mgbe niile na ekpere m niile ọ bụrụ na ma eleghị anya ugbu a n'oge a ezi ụzọ ga-adịrị m ịbịakwute unu na ihe Chineke na-achọ n'ihi na ịhụ unu anya na-agụsi m ike ka m wee mee ka unu keta onyinye amara ụfọdụ nke mmụọ nsọ ka e wee mee ka unu guzosie ike nke ahụ bụ ka e wee kasie mụ na unu obi n'etiti unu site n'okwukwe anyị kwekọrọ ma nke unu ma nke mụ onwe m ma achọghị m ka unu ghara ịmara ụmụnna m n'ọtụtụ mgbe m zubere ịbịakwute unu egbochikwara m ịbịa ruo ugbu a ka m wee wekwa mkpụrụ ụfọdụ n'etiti unu dị ka ọ dịkwa n'etiti ndị mba ọzọ fọdụrụ eji mmadụ niile ụgwọ ma ndị grik ma ndị na-asụ asụsụ ọzọ ma ndị maara ihe ma ndị na-enweghị uche otu a ka ihe banyere mụ onwe m ra ọ dị m ọkụ n'obi izikwa unu ndị bi na Rom oziọma n'ihi na ihere oziọma ahụ adịghị eme m n'ihi na ọ bụ ike nke Chineke ruo nzọpụta nye onye ọ bụla nke kwere onye juu na mbụ na onye grik kwa n'ihi na a na-ekpughe ezi omume chineke n'ime ya site n'okwukwe rue okwukwe dị ka edeworo ya n'akwụkwọ nsọ sị ma onye ezi omume ga-esite n'okwukwe dị ndụ n'ihi na esi n'eluigwe kpughe igwe chineke imegide asọpụrụghị chineke na ajọ omume niile nke mmadụ ndị na-egbochi eziokwu na ajọ omume n'ihi na ihe a pụrụ ịmata banyere Chineke na-apụta ìhè n'ime ha n'ihi na Chineke mere ka ọ pụtara ha ìhè n'ihi na ìhè ya anya na-ahụghị site n'okike ụwa ka a na-ahụ nke ọma ebe a na-aghọta ha site n'ihe niile ekere eke bụ ike ebighị ebi ya na ụdị Chineke ya ka a ghara inwe ngọpụ n'ihi na ọ bụ ezie na ha maara Chineke ma ha enyeghị ya otuto dịka Chineke ha ekeleghịkwa ya kama emere ha ihe efu na ihe niile ha na-atụle n'obi ha obi ha nke na-enweghị nghọta gbakwara ọchịchịrị mgbe ha na-ekwu na ha bụ ndị maara ihe ha wee ghọọ ndị nzuzu wee were ebube nke Chineke a na-apụghị imebi gbanwere oyiyi nke oyiyo mmadụ apụrụ imebi na nke anụ ufe na anụ ụkwụ anọ na ihe na-akpụ akpụ dị iche iche n'ihi ya Chineke raara ha nye n'aka ihe ọcha na ihe ọjọọ niile na-agụ obi ha ka e wee mee arụ ha ihere n'etiti ha ebe ha were eziokwu nke Chineke gbanwere ụgha ha ha wee sọpụrụ na-ekpekwara ihe ekere eke kama onye kere eke onye agọziworo ebighị ebi amen n'ihi nke a chineke rara ha nye n'aka agụghị ihere n'ihi na ndị inyom ha were nwaanyị ha bụ site n'ọmụmụ gbanwere ihe na-emegide ka esi mụ ha otu a ndị ikom rapụkwara otu a na-eme nwaanyị site ka esi mụ ya wee ree ọkụ na-agụụ ha na-arụ ndị ikom ibe ha ndị ikom na-alụpụta ihe na-adịghị mma n'anya na-arụ ndị ikom na-anarakwa n'ime onwe ha ụgwọ ọrụ ahụ nke njehie ha nke ha na-aghaghị ịnara dịka ha jụrụ ịnọgide n'ịmazụ Chineke Chineke rakwara ha nye n'aka uche a jụrụ ajụ ime ihe ahụ niile na-ekwesịghị ebe ha jupụtara n'ajọ omume niile ajọ ọrụ anya ukwu obi ọjọọ jupụtakwa n'ekworo ogbugbu mmadụ esemokwu aghụghọ uche ọjọọ ndị ntakwu ndị na-ekwutọ mmadụ ndị na-akpọ Chineke asị ndị na-eme mmadụ ihe ihere ndị mpako ndị na-anya isi ndị na-achọpụta ihe ọjọọ ndị na-ekwenyeghị ndị mụrụ ha ndị na-enweghị nghọta ndị na-emebi ọgbụgba ndụ ndị ihe mmadụ ibe ha na-adịghị atọ ụtọ ndị na-enweghị obi ebere mmadụ ndị ọ bụ ezie na ha mazuru ihe Chineke gụrụ n'ihe ziri ezi na ndị na-eme ihe dị otu a kwesịrị ọnwụ ma ọ bụghị naanị na ha na-eme ha kama ndị na-eme ha dịkwa ha ezi mma